emela nzem ọzọ eburukwana mbata ụbọchị nke tata sị m ka nkene unu biko na unu afụ vidiyo ahụ dị n'akụkụ ebe a yes ọ vidiyo nwaanyị ahụ wulu abalị na abamịtọ gara aga kịta Anambra State Women Affairs etinye ọnụ na the case and the woman ha emeghị ya arrest officially so ha na-akọwa na mgbe emedi woman arrest sha this is her main official interview in the Anambra State Women Affairs custody ọ na-akọwakwa nnọọ aka ọlụ ekwensị mere o ji wee tie na bụ nwatakịrị fi ụdị ihe anụnwa na-ajụzi ka ekwensu eme gị were aka odo kụjie nwatakịrị mmadụ aka were tarịpịa tikpochichaa nwatakịrị anya obere nwa ọ na-eku nwa isi na ọtụ nwa gị na ana iwe wee ihe tie nwatakịrị dị ya 25 years ka ị e dị fọda mata wee dị ụdị wiked a biko kwanụnụ a sịkwa m ka anyị na-ekene vidiyo a ka anụ ihe nwatakịrị akwụkwọ nwezikwa ihe ọbụla unu kwesịrị ikwu unu eti ya na the comment section biko na igbo ndị ọma njem ọnụ na-enekenenụ ụdị obi ọjọọ nwaanyị a mere wee mee mmadụ mbi ya ụdị ihe nka Kedu afa gị? Onye ebe? Gị nwetịrị nwatakịrị wee chọọ igbo. Gịnị ka o mee gị? Ị na-ese mkpụrụ mmiri? Ihe emenwu nwa gị ife a? Emedi aṅaa na the process of you ke ji hitie itali furi ayeba I don't believe you. There's no king, no unless you Eh nke ahụ dị iche kedu ihe ji oke na ọkụkọ biri aka He the wicked. Wicked is understatement. And you have a child, you have two children, and a woman. You've put yourself into mess. Do You, I couldn't sleep yesterday. For the bute video ihi melo nwa mma. Eme ya nwa ya ha will feel. Okunu na ata, okunu na ata akwo. ọkwụnụ na-ata akwụ ụmụazị kịta na-eweta sniper tiri nwoke na nne ọnụ na-eji um, razor blade aka nwoke ọha na-agba nwoke egbe o ya ejikwu ka ya meta ejide kịta anụnwa na ị ga-afụ ihe ndị na-egbu mmadụ jalụ ị ya anọsi onye ọzọ azụ ọnụ gị ụmụazị ya because you go to prison Maybe see Mebesi deben who Nubesia it's not my business when you salon. Come on, I'm gonna charge you to court. The whole world will know. Can you so set your example? Is akwụkwọ akwụ. Arụ niile si. Dere good cheese. Mọmi, anyị na-ekuli na nwada na anyị. Chọrọ ịza kọs. Don't worry, emecha ọsọ okwu. Ndị nwa m, ọ ya dị m you Nwụrụ onye ga-etisi gị ụdị ihe ike na life. You know what? ndị ugbu a eyebugokwu gị ezigbo ụlọọgwụ chukwu ebutere ụlọ nnukwu ọdị gọọmenti ka anyị pụrụ ihe na-ebi wee sị ka anyị chọba maka na nwa ọbụla bụ nwa gọọmenti anyị adịghị ekwe ka emee nwatakịrị ụdị ihe a nnukwu bụ nwa mana ọ ka mmụọ na eche chere ka ngwa niile maka

ya nke onye nkịta na nwa m abụ ofu na ofu nna owebarubezie na azụ ebe nwa na nwa na-ahịa nwa si ya bụ ihe nwa na ụmụazị ahịa kwuzitamzi ihe ọ mma nwa obi mma ọ ya na ụmụazị ya na-eje na mfe mba wee tụtụrụ nwa wee tụtụrụ ya bịa na ebe a kịta na March so within these two months ka o mere efe niile o ji mee ya kumwambia mama unaweka chama wewe umesiana wavuma kantotoelemwa kwaye kantotoelemwa kone kwiwe takwaziya kule nayo msimu yafuta ilione na mwana ija kwotota unikeniana nekatakiweseke kole kemwa bulbulu omazi one kutalia okulu omazi naba kwana bokulu ofunike okulu ofunazo ye kutenwa kidongolelo nafiya awo

I saw everything ọ afịa ma o ya ka ndị ogbe ji wee tinyesie mkpu si ọpọ ihe o o wee bịa so ka ị na ọ na gị nwa bụ and property government. ụtụtụ ka ji wee bịa ọrụ wee nsendịa ndị a na na-efolo ha Thank God for this place. How we cooperate with us. And then when he chọta address ebe eh, ihe a mere adịrị ize. Anyị jigide jigide wee nchọta address alarụrọ m address. I love ọnụ Makono abalị ka eji wefu send balụ m ife this boy. Wee chọta the address. Hmm. Eh, girl. Again, nchọta the address. We Wee bịazie wee kpọọ one, one, one. See, I'm ngwa wuti the uh, uh, uh, charity organization ndị also. ngo na-enye aka maka iprevent abuse hmm. nye ha wepụta ego moto chata moto na ọda si ya ngwasị njebe ọrụ mbịa ụtụtụ ka mma na-eche ha pụtazie ka m bịa fugodi nwatakịrị n'anya ma anya na-akwa ana biko hmm. ọsị ya gbụrụ nwa gị n'afọ ihe a bụ ihe gọọmenti o yejeta afụfụ dịrị ya nwa gị adị ọkwa ndụ afụnokwa m ebe isi na-elekọta iru isi bụ ndụ mmadụ na-enye anya gịnị ka o ebe niile wụ onye ọrụ na arụ nwa niile nwere ebe fọrọ afọ nwaanyị a isi na onye obodo epe nwaanyị ma ife a onye hmm. mba na onye mba na onye Enugu steeti Enugu steeti na anụ ya mana ha na ha ya nwere relation hmm. relative hmm. hmm. na agbata wee a na-ata ahụ mgbe na ije 25 years afọ ha eme ka hospital ndị nne nwezomozi anyị ka na-ekwukwu ya na-ekwusi aka maka ịchọ ọjọọ nụ nwaanyị asị nụta meta onye dị mma enyi maka ọnụnụ maka nkịta anụ nwaanyị a na nwoke nụtali ya na nsogbu o ike ọ bụrụ na nwaanyị na-eweta ego eji esi nye na makọsa afọ mere izu ya baa na nwoke ya nọ n'ụlọ ewu a na-amụ n'ọgbụla n'iti nwatakịrị gị na-anọ ụdị ihe ị na ha afịa ị na ha eti mkpu ị na ha akọshọn nwunye gị na matụ ihe ọbụla nwaanyị na-eme ụmụ nke na-adịghị mma egwu a nọ meta ya maka ihe etiri nwatakịrị anụnwa akụkọ ya maka ọ bụrụ onye ọzọ ọma ya emee ya nwa gị ọma ndịkwa gị misi nọ maka na nwa gị daa n'ala na o jiri iji wee ihe dị ha uche mmadụ tizie nwa godo ihe a ihe ejiri mma ma gbuo ya a onye tawa mmadụ alụ n'isi asọghọ ntutu ahịa ati ya nke ya n'ike ka asọkwa na nsị igbe ndị njem ọnụ ka anyị nwenụ mgbe ọzọ